Select. enwere ọtụtụ ụzọ esi adaba n'afọ ime n'afọ 2021 omee ihe nkiri Uche Obodo gwara ndị na-ajụ ya ajụjụ maka afọ ime ya Obama DMW atụwala otu nwaanyị ime ama ama n'ala anyị bụ Naijiria. anyị dibịa na-ekwu na Nengi nwere mmụọ nke ihe nkiri n'ime ya a na-ekwu okwu si na ihe ọbụla nwere mgbe n'oge Igbo ọma ndị eji eme ọnụ anyị abịa na ahụ na-amasị unu ebe anyị na-enye ụtọ asịrị na ihe na-eme n'ala ya bụ Naijiria. na Camera Boy TV Igbo okwele ebe ị ga-aga na akpụkpọ nke mbụ anyị nwere n'ụbọchị taa anyị si na nwa agbọghọbịa na-eme ihe nkiri anyị ma ama dịka Uche obodo anyị si na ahụtụla nwa agbọghọbịa dịka onye dị ime nke a ga-eme ndị na-esi na dị ọsọ wee gaa na-ajụ ya ajụjụ gịnị mere o ji dị ime ma ọ bụ na ọ lụọla di nwa agbọghọbịa ahụ sara ha sị na o nwere ọtụtụ ihe ndị otu ya bụ ndị celebrity jụrụ ya sị ya na olee otu ọ hụtara ọnọdụ a ọ ga n'ihu si na obiọma ọma na-akpọ ya dịka ọ dị ime ugbu a maka na ọ na-atụ anya nwa ya nke abụọ onye na akpọ asịrị na Instagram anyị ma dịka Gslove agaala n'ihu ịkwụsị na otu onye na-eso Davido akpọrọ Ubama DMW atụnyela otu onye anyị ma ama n'ala ya bụ Naijiria afọ ime ọ ga n'ihu si na nwa agbọghọ ahụ dị ime na ihere na-eme ya ibi kwupụta n'oge onye atụnyere ya afọ ime maka gbawara n'ime ndị mmadụ bido leba anya n'okwu ahụ wee sị ee na ọ dịka onye a na-ekwu okwu ya ọ bụ Tiwa Savage maka na hụrụ ihe ndị omega mega na Twitter nwaokorobịa na-akpọ onye na-akpọ asịrị bụ Gistop gaa n'ihu gwa ndị mmadụ na onye ọ bụla jide ọnụ ya aka na ọ bụ afọ ime ka ọ dị n'onwe onogwu ka anyị leba anya n'akụkọ ikpeazụ anyị nwere n'ụbọchị taa anyị si na nwunye akpụ Bagbo Anidibia agaala n'ihu na ọ nwere ọnụnọkụ n'obi gbasara ihe nkiri nke a tọrọ nye gị tọọ gị iche obiọma wee na-akpọ nwa agbọghọbịa ọgbapụ ọsọ gaa na instagram wee si nwunye tu baba na ọ gbalịala na ihe nke okwu n'ụbọchị taa na obiọma atọgbuola ya igbo ọma ndị anyị jiri m ọnụ ebe a ka anyị ga-awụsa ọkwa anyị na CBGs nke ụbọchị taa mara akwa na anyị nwere igwe okwu dị iche iche ebe unu ga-esonye anyị nke unu nwike naanị ihe 呀，贵州。